mkpughe isi nke iri na atọ o wee guzo n'aja oke osimiri m wee hụ anụ ọhịa ọ na-esi n'oke osimiri erigopụta na-enwe mpi iri na isi asaa na-ekpukwa eze iri n'elu mpi ya na-enwekwa ahụ ụfọdụ nke mkpụrụ Chineke n'elu isi ya anụ ọhịa nke m hụrụ dịkwara agụ ụkwụ ya dịkwa ka ụkwụ bea ọnụ ya dịkwa ka ọnụ ọdụm Dragon ahụ wee nye ya ike ya na oche eze ya na oke iche isi mgbe hụ otu n'etiti isi asaa ya dịka a ga-asị na etigburu ya ring ka ọ nwụọ e wee mee ka ihe otiti ya ahụ nke na-eweta ọnwụ laa o wee ju ụwa dum anya a wee soo anụ ọhịa ahụ n'azụ a wee kpọọ isi ala nye dragọn ahụ n'ihi na o nyere anụ ọhịa ahụ iche isi ya ha kpọkwara isi ala nye anụ ọhịa ahụ sị onye yiri anụ ọhịa ahụ onye bụkwara ibu agha megide ya e wee nye ya ọnụ nke na-ekwu oke ihe na mkpụrụ Chineke e wee nye ya ike ime omume ya ọgụ ọnwa abụọ na abụọ wee saghe ọnụ ya ikwulu Chineke ikwulu aha ya na ụlọ ikwu ya bụ ndị bi n'elu igwe e wee nye ya ike ibu agha megide ndị nsọ ahụ na imeri ha e nyekwara ya ike ichi ebo niile ọbụla na ndị niile ọbụla na asụsụ niile ọbụla na mba niile ọbụla isi ndị niile ndị bi n'elu ụwa ga-akpọkwa isi ala nye ya onye bụla a na-edeghị aha ya n'akwụkwọ nke ndụ nke nwa atụrụ ahụ onye gbuoro e gbuworo site n'oge ịtọ ntọala nke ụwa ọ bụrụ na onye ọbụla nwere ntị ya nụ ọ bụrụ na ọ dịrị onye ọbụla ka a dọta ya n'agha ọ bụ n'agha ka a ga-adọta ya ọ bụrụ na onye ọbụla ga-eji mma agha gbuo mmadụ aghaghị iji mma agha gbuo ya n'ebe a ka ntachi obi na okwukwe nke ndị nsọ dị wee hụ anụ ọhịa ọzọ ka ọ na-esi n'ala rigopụta o nwekwara mpi abụọ yiri nke nwa atụrụ ahụ ma ọ na-ekwu okwu dịka dragọn ahụ o wee na-achị isi niile nke anụ ọhịa mbụ ahụ n'iru ya ọ na-emekwa ụwa na ndị bi n'ime ya ka ha kpọọ isi ala nye anụ ọhịa mbụ ahụ nke e ka ihe otiti ya nke na-eweta ọnwụ laa na oke ihe ịrịba ama dị iche iche ka o wee mee ọbụna ọkụ ka o si n'eluigwe rịdata n'ụwa n'iru mmadụ niile o wee na-eduhie ndị bi n'elu ụwa n'ihi ihe ịrịba ama niile nke enyere ya ike ime n'iru anụ ọhịa ahụ na-asị ndị bi n'elu ụwa ka ha kpụghara anụ ọhịa ahụ ihe oyiyi bụ nke nwere ogbugbu mma agha ahụ wee dị ndụ e wee nye ya ike inye ya ume bụ ihe oyiyi nke anụ ọhịa ahụ ka ihe oyiyi nke anụ ọhịa ahụ wee gbuo okwu mekwa ka e gbue ha ka ha ra bụ ndị ọbụla na-akpọghị isi ala nye ihe oyiyi nke anụ ọhịa ahụ ọ na-emekwa mmadụ niile ndị nta na ndị ukwuu na ndị ọgaranya na ndị ogbenye na ndị nwere onwe ha na ndị oru ka ka ha akara n'aka nri ha ma ọ bụ n'egedege iru ha ka onye ọbụla garakwa ịpụ ịzụta ahịa ma ọ bụ ire ihe ma ọ bụghị onye nwere akara ahụ bụ aha nke anụ ọhịa ahụ ma ọ bụ ọnụọgụgụ aha ya n'ebe a ka amamihe dị onye nwere uche ya gụa ọnụọgụgụ nke anụ ọhịa ahụ n'ihi na ọ bụ ọnụọgụgụ mmadụ ọnụọgụgụ ya bụkwa nnụ na ọgụ iri na ọgụ atọ na isii